nne m na eleke rozino ma ya enweghị ọkụ pọmpụ dị na-ama nna m na akpịrị akpọ m nkụ anyị chọrọ onye ndu n'ọbụghị onye ọchịchị chineke nyegwa ya onye ndu n'ọbụghị onye ọchịchị denti bụ na onye ndu n'ọbụghị onye ọchịchị ha chigbuo anyị o ee obidenti bụkwa onye ndu na ọbụgo onye ọchịchị Peter Obi bụkwa onye ndu na ọbụgo onye ọchịchị ha chi igbu anyị igbo bụ igbo igbo ndị nji eme ọnụ igbo ndị nji anya isi ana m ekene unu ochili nke ochili ya zelun biko eji m ohere a na-akpọkwasị ndị igbo niile ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ụzọ ije na-asị unu ka unu bata ka anyị zukọọ n'igwe gata ile obident na 2023 marakwanụ na-anyụkọ nwa milion ọgbọ ụfụfụ aka n'ikute mmiri aka ịkpa akwachasie ya ike chetakwanụ na nke a bụ nke anyị o ndị igbo niile nwoke na nwaanyị okorobịa na agbọghọbịa sofa na iluo eji eji atụ vootu gbaa mbọ ka ị nweta votas kaadị gị so that 2023 anyị niile enupụ n'igwe gatili obedient echetara m egwu na akụ m 1960 ka anyị nwere independent still everything na anya m na-afụ ka bụkwa nonsense ọnkọ maka nepa ka nkọ maka nitel wee kọma man like me fit buy newspaper ọtụtụ ife na-eme n'obodo anyị nọ n'ime ya we need person wey go be like prophet elijah and now obedient wụ prọfet elija ndị igbo ka anyị zukọ ọnụ ọnụ gaa obi dentị maka ọdịmma anyị maka ọganihu anyị maka enyemaka anyị bikonu obidient bụ the only person ga take anyị to the promised land sọsọ onye ndu ka ọ bụ ọbụghị onye ọchịchị bụkwa onye ndu ọ bụghị onye ọchịchị obi bụkwa onye ndu ọ bụghị onye ọchịchị ha chịgbu ayi o oh.